AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabatakwa gị ọzọ nwanne m nwoke nwanne m nwaanyị n'ihi ụbọchị ọma nke a nke Chineke nyeworo anyị ana m ekele Chineke na anyị bụ ndị dị ndụ na ala ndị dị ndụ ọ ga-anọnyekwara anyị ọ ga-agọzi gị ọ ga-agọzi ezinụlọ gị onye nwe m ga-eleta gị biko ka anyị na-aga n'iru n'ụbọchị taa ka amara nke chineke dịrị anyị niile n'otu n'otu isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị ọ dịghị onye ọ naghị aghọ ọ dịghị onye ọ naghị aghọ aghọ m na-aghọ onye ọ bụla ọ dị ndị ga-elecha anya gasị na ọdịbe mgbe ndị a palitere ihe bụla ha na-emeghị nke ọma ọ bụghị eziokwu onye ahụ ilere anya dị ka onye na-eme nke ọma ọ dị mgbe ọ dachara daa nke a na-amaghị otu a ga-esi wee kwuo okwu ya esi na nke a bụ eziokwu rutu otu onye n'ime ha nso jụtụ ya ajụjụ otu ya na ụwa si na-agba ọ ga-eme ka ihe doo gị anya ọ dịghị onye m na-anaghị aghọ ya mere otu nwoke nke kwuru okwu mgbe gara aga ya sị na site n'otu onye ma ọ bụ rue n'onye nke ọzọ ọ dịghị onye n'ime ndị a niile nke a ga-asị na ọ mgbe aghọm ghọrọ ya otu ọ bụla ọnọdụ anyị si wee dị ka anyị hụ ọnọdụ ndị a dị ka aghọm ma jisi ike chọọ otu a ga-esi wee gbanwee ihe ụfọdụ mgbe anyị lere anya na ihe anaghị aga otu anyị si chọọ na ndụ ka anyị matasị ọ dị ihe nke Chineke na-akwadoro gị na mgbe ihe na-anaghị aga nke ọma mgbe agha m ghọrọ anyị nke a na-eme ka anyị bụrụ ndị ewuliri elu na mmụta na n'echiche ịmata otu anyị ga-esi na-agbakwa aghọm ụfọdụ n'ihi ya atala onwe gị ụta emela ka obi gị daa mba ndị ahụ dum ị na-ahụ mgbe ha ga-akpacha isi ha mara mma ọ bụrụ ụmụ nwaanyị ha ekechaa isi ha ha wụfụ ya n'azụ ya bụrụ ụmụ nwoke ha kpaa ezigbo isi nke ga-eme ka ha dị mma dị ụtọ n'anya ihe akpụkpọ ụkwụ bụrụ ndị ọ bụ ha etichaa akwa otu a ga-ajụwasị ọ bụkwa mmadụ kwara nka ndị a niile o nwere ebe o ji ha ma ị pụghị ịghọta nke a ị maghị ihe ha gabigara bụnarị n'ụbọchị nke gara aga ya ka m ji na-asị gị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche olileanya dịrị gị n'ọnọdụ niile ahụ na onwe gị dịka onye dara ada mụta inwe ntachi obi mụta ịchụ ọganiru ọ dịghị mgbe ịbụ onye dara ada Chineke eke gị ka ị bụrụ onye na-agaghị eme nke ọma ọ dịkwana onye amụberela kpọọ ya sị na onye a n'ọba aghọm mgbe nramahụ ndị a ogwu na ụka na-abịa n'ụzọ gị lee ha anya dịka ihe nke na-anaghị adịgide adịgide lee ha dịka ihe mgbakwasị ụkwụ ijeru n'ebe mgbaru ọsọ gị ihe m chọrọ ka ị mere m n'ụbọchị taa bụ n'ọnọdụ ọ bụla ị nọ ngwa ngwa iji siri ike jikọta onwe gị aka jụọ onwe gị otu ajụjụ a biko nwanne m nwoke nwanne m nwaanyị m ga-esi aṅa mee ka ọnọdụ a dị mma m ga-eme gịnị ka ọnọdụ a gbanwee biko ka nke a bụrụ ajụjụ ga na-ajụ onwe gị ọ bụ ya kpatara o ji dị mkpa ka anyị nwee nghọta na ntụgharị uche nke a ị hụla na njem nke ụwa nke a wepụ ụjọ n'ime gị ghara ị na-eleba anya n'ihe ndị ahụ nke a na-emetaghị n'ụbọchị gara aga aghọm dị ahụ ọdachi ahụ ọgbachi ndị ahụ niile n'ihi na chineke anaghị ele emeghị nke ọma gị anya n'ịhazi ọdịnihu gị makwaranụ na ọ bụ agha ka anyị nọ na ya n'ụwa na ọ dị onye ihe anyị na-amasịghị onye na-achọghị ka ihe gara anyị nke ọma onye ọnọdụ ọma nke na-abịara anyị na-abụ ihe mkpasu iwe nye ya ọ na-anọgide n'elu ọgụ a mgbe niile n'ihi na ọ chọghị ka anyị nweta ihe ọma site n'aka Chineke ma nke a abụghị otu Chineke si wee chọọ ya ile anya n'akụkụ ndị agha mgbe onye agha ọbụla ruru ogo nke ọchịagha ị ga-achọpụta na anaghị eru ogo ahụ nke efu na-enweghị mmerụ arụ ile anya ndị na-akụ ọkpọ ị ga-achọpụta na mgbe ụfọdụ gaa hụ na ihu ha na-aza akụwasịcha ha ọnụ ma m na-arịọ gị n'ụbọchị taa na afọ a nke na-agbapụ ngwa ngwa ọdachi ahụ ọgbachi ahụ emeghị nke ọma n'ime ndụ gị hụ ha ka nwa mmerụ ahụ nke na-adị nwa mgbe hụ ha ka ihe nke na-egosi na ị nwere mmụọ nke ịchọ mgbanwe n'ọnọdụ gị n'ihi na ọ bụrụ na ilekwasị Chineke anya tụkwasị onye nwe anyị obi ngwa ngwa ka Jehova na-alụpụta ihe nke ọ kwadobere n'ọdịniru gị mmerụ ahụ ndị a niile ọnya ndị a niile ga-akpọchi ihe m ji na-arịọ gị n'ụbọchị taa si gị elele anya na aghọ m dị ghọrọ gị na mgbe gara aga bụ na ọdịnihu adịghị na ihe gara aga akpọla onwe gị ihe efu jisi ike gaa n'iru tụkwasị Chineke obi ọ bụrụ na ọ dịrị gị mma n'afọ a Jehova ga-eme ka ọ kara gị mma n'afọ na-abịa abịa ya bụrụ na imeghị nke ọma n'afọ a Jehova ga-eme ka imee nke ọma n'afọ na-abịa abịa ka onye nwe m gọzie gị nye gị ogologo ndụ kwee ka ị weghachi ọbụna ihe ndị nke wuru gị ya gaziere gị nwanne m nwoke nwanne m nwaanyị bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kụọra nwanne gị nwaanyị na 0706 363 7224 0706 363-7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at com at com ma ọ bụ awrnigeria at gmail at gmail com ezi enyi m mara na ị nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen niile tụọnụ ja tụọnụ mba niile tụọnụ ja tụọnụ ja niile tụọnụ ja tụọnụ unu niile tụọnụ ja ya n'ihi na ọ dị mma tụọ ya n'ihi na ọ bụ eze Tonuja, tonuja, ka ihe dụnekụ ume tụnụja Tonuja, tonuja, tonuja, tonuja, ya n'ihi na ọ ya n'ihi na Tonuja, tonuja, tonuja, tụnụja tụnụja ka ihe unu tonu ja tonu chineke anyị ọ bụ chike na-enye ndụ na-enye udo na-enye ike na ebo iche tonudo tonudo ebe niile ebe niile ụwa niile Kunu tonu jawo tonu Chineke anyị ọ bụ Chike na-enye ndụ na-enye udo na-enye ike na-enye ọṅụ na-ebo mkpa ahụ

ya n'ihi na ọ dị mma n'ihi na ọ bụ eze ya ya obi anyị jupụtara n'ọṅụ n'abụ ọma nke anyị gere n'olu ndị nas ụmụ agbọghọ na ndị ntorobịa ndị na-agụ akwụkwọ na Babcock University mahadum Babcock University arịrịọ anyị bụ ka Chineke nọnyere unu ka ịhụnanya ya bara unu ụba n'aha Jizọs wee nye unu ogologo ndụ na ahụike unu emeela na abụ ọma nke onu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke mgbobe igbo anyị abịakwala ọzọ ka anyị nnukwu okwu nke a nke na-atụgharị obi nke na-ebute anyị nke na-eme ka anyị n'okwu okwu gị onye nwe anyị gọzie mkpụrụ obi ndị ya mgbakọrọ ka ha n'olu a gọzie ezinụlọ nke a gọzie nwa agbọghọbịa gọzie nne nwaanyị gọzie nna gọzie ụmụ ndị gbakọrọ ugbu a ka ha n'olu a ndị ha ga-akọsara ya chineke anụ biko kwee ka olu nke anyị ga-anụkwasị anyị n'aha jizọs kraịst onye nzọpụta anyị amen mgbe ọ dị njọ karịsịrị njọ bụrụ ihe ọhụrụ mgbe anya mmiri niile bụrụ ọṅụ ọ bụ isiokwu anyị taa otu ụbọchị jizọs wee nwụọ n'elu obe jizọs wee nwụọ ndị niile ọ gwọrọ ọrịa ebe akwa ndị niile mara ebe akwa ha ele anya n'elu wee lee anya na onye a na ya na-aga anakwa emegharị ọnụ ha ele aka ahụ gwọrọ ọrịa ebe a kpọgidere ya n'elu obe ha ele ọnụ ahụ na-ekwupụta mma ebe eji ya dowe ya onwekwa ike isi ebe ahụ lotuo ha ele onye ahụ nke na-eme mma ebe ọ loturu nwoke otu n'akwụkwọ loko isi iri atọ ebe a na-ama m jijiji anya mmiri wee gbaa jizọs wee si n'elu obe leduo anya n'ala wee hụ mama ya wee hụ jọn ya sị nne lee nwa gị nwa lee nne gị lekọta ya onye nwanyị ka ọ na-eti mkpu a anya saa mmiri mmadụ niile atụgharị uche n'oge a onwekwa mmadụ ọzọ dị anya niile ebe akwa n'obi ntabi anya mgbe ụlọ na-eme ihe ndị a ndị mmadụ ebechaala akpọgbuo jizọs nke kacha njọ bụ abịa buru ya buba n'ili lee anya na nke gaa luk isi iri abụọ na atọ lee anya n'ahịrị iri na ise otu nwoke wee bịa n'ili aha bụ josef onye ọkaikpe onye a maara aha ya asịkwa na ọ bụ ezigbo mmadụ ngwa ngwa ọ bịarutere ebe ahụ ya wee were ili ya wee gakwuru Pilet wee sị ya bunye m ahụ ya ka m lie ya e wee sị ya gaa buru ya lie ụbọchị ahụ bụkwa ụbọchị mkpadebe e wee buru Jizọs wee tinye ya niile ma ụdị isi ụtọ niile nke a kwadoro ihe niile nke a kwadoro ka e mee ya ka e wee nwee ike mee ili ya nke ọma onwekwa ohere pụtara n'ihi na ụbọchị izu ike abatara ha wee laa n'abalị ahụ n'iru uju na ibe akwa n'ụzọ niile dị iche iche wee sị ọ bụ otu a na-eso ụzọ ya niile gọnarịrị ya mgbe ndị niile maara ya ngọnarịrị ya mgbe ndị ọ gwọrọ ọrịa ngọnarịrị ya n'ihe niile a agọnarịchara gọnarịchara ya ma ụtụtụ ọma na-abịa n'elu n'ụtụtụ ụbọchị mbụ n'izu ndị kwadoro ụdị isi ụtọ ha a na-agba ka ha gaa tee ide na-esi isi ụtọ ndị niile mara otu o ede ndị zoro ezo ka a ghara ịmata ha ezo ma isi ụtụtụ ahụ o nwere otu ihe ahụ mgbe ihu ọjọọ mgbe ọnọdụ karịsịrị njọ mgbe e chere na chi ejiela onwekwa chi ọbụbọ dị na eru ebe a na-ajụ onwe ha sị onye ga-emepere anyị ihe ma tutu ha na-eru n'ili ha kpọrịpụrụ ili mgbe a na-akpọrịpụ ili ha eru ebe ahụ baa n'ime ili ihe hụrụ mmadụ abụọ yi akwa ọcha anyị na-achọ onye nwe anyị ha sị o biliela n'ọrụ. o biliela n'ọnwụ o biliela ngwangwa asị na o biliela n'ọnwụ lee meri ka ọ gbakwa ọsọ na-abịa ngwangwa emepere ili meri ele anya nwekwa onye ọhụrụ ya jụọ elee ebe e nna m ukwu ọ ga-abụrụ na ya eburula ya ya agakwa otu onye na-arụ ọrụ ubi si biko gosi m ebe ọ bụ mgbe ọ na-asị ka ya ka egosi ya ya n'olu ya si hee ọṅụdụ n'ihe ọ bụla nke na-eme nwa Chineke otu ọnọdụ gị dị taa mgbe ị na-ele anya n'ụwa niile bụ ụlọ ọchịchịrị lekwasị Chineke anya ihe ahụ ịkpadobere nke ị na-enweghị ike ime Chineke ga-eme ya karịa enwere ike ịtụgharị uche taa n'agbanyeghị otu ọ dị n'ụlọ gị Jizọs nwụrụ eche n'ụwa niile agwụla mana abalị atọ ya ebilie ọnọdụ a na-adịgide Jizọs sị ọ bụrụ naanị na ị ga-atụkwasị m ọ bụrụ naanị na ị ga-elekwasị m anya ọ bụrụ naanị na ị ga-edebe iwu m aga m abụ enyi gị aga m abụ enyi gị gụọ ihe dị n'akwụkwọ Jọn isi iri na anọ lee anya na nkega nke iri na ise ya sị aga m abụ enyi gị ọ bụrụ na ime ihe niile nke m nyere gị ị ga-abụ enyi Jizọs taa ị ga-achọta ya taa akụkọ gị niile ga-atụgharị ọnọdụ niile ga-atụgharị ije niile ga-atụgharị ị ga-enweta ọṅụ ebe ọṅụ na-adịghị ị ga-ahụ ụzọ ebe ụzọ na-adịghị a ga-akọgharị akụkọ gị ọ ga-abụ akụkọ ọhụụ n'ije gị na ndụ gị n'ebe niile ị na-aga jizọs mere ya gị onwe gị ọ ga-abụ ihe dị iche taa ka m na-ewere ọnọdụ a na-enyefe na chineke gozie ndị na-ege ntị gozie ndị ha ga-akọkwara akọrọ gozie onye ga-ewere ndụ ya n'ime gị ka a chọta ịdị mma n'ime gị onye nwe anyị n'ihi na ama mmezala ekpere gọzie anyị n'ụzọ niile dị iche iche ma mee ka anyị bụrụcha nke gị n'aha jizọs kraịst onye nzọpụta unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu

bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 kọrọ na anyị na-ekwentị ma ọ bụ gị detare anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at at com ma ọ bụ at gmail com at gmail com ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige ozizioma nketa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo chineke dozie okwu nke anyị nụrụ n'ụbọchị taa ka anyị were otu aka kelee onye mgbasa ozi Desmond Michael nwa chineke tere mmanụ onye nyere anyị ozi ọma nke na-ewuli mmụọ anyị ma na-arịọ gị onye ọma na-ege ntị na ozi ọma nke ị gere taa gbalịa gbaa ya n'ime agwa gị chineke ga-anọnyere gị chineke ga-anọnyere m anyị ekelela onye okenye eze nlewemchi onye kwupụtara okwu nke ezinụlọ anyị na-asị ka chineke nọ nyere gị ma ndị nyere anyị ọma n'ụbọchị taa unu emeela imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo